gospel jam Igbo kwenu Igbo bụ Igbo kwenu rienu ṅụọnụ zụọnụ kwezuọnụ asụsụ Igbo mara mma asụsụ Chineke ji gọzie anyị ka anyị na-asụ ya na-akụzikwara ya ụmụ anyị ndị Igbo ndewonu asụsụ Igbo mara mma eh. asụsụ Igbo mara mma eh. asụsụ Igbo mara asụsụ igbo mara mma zụwa asụsụ igbo obi na-adị m mma asụsụ igbo mara mma zụwa asụsụ igbo ọṅụ na-eju m afọ asụsụ igbo mara mma Ịbụrụ bụrụ nwa afọ igbo sụwa asụsụ igbo eh. ebe ọ bụla ị nọ sụwa asụsụ igbo eh. ị nọ na amerịka sụwa asụsụ igbo Ị nọ na Australia asụgo asụsụ Igbo? asụsụ Igbo mara mma. Ị nọ na Australia asụgo asụsụ Igbo? asụsụ Igbo mara mma. Ị nọ na Ethiopia asụgo asụsụ Igbo? asụsụ Igbo mara mma. Ị nọ na Argentina asụgo asụsụ Igbo? asụsụ Igbo mara mma. Ị nọ na Austria asụso asụsụ Igbo? asụsụ Igbo mara mma. eze asụsụ Igbo mara mma e abechede efegegbe igwehi ijekegbe asụsụ Igbo mara mma e asụsụ Igbo mara mma e asụsụ Igbo mara mma e Igbo bụ Igbo olu m ekele unu ụmụ ndị mụrụ m ana m ekele unu ndị ọma ụzọ kọli ndị dị m unu na-anụkwa olu m ndị nwe m olu ekele unu obodo chukwu ndị Anambra ekelela m unu ndị ọma ndị Enugu ana m ekele unu ndị ọma ndị Ebonyi olu ekele unu Ebonyi ndị ọma asụsụ Igbo asụsụ Igbo na-adị mma n'ọnụ ma asụsụ Igbo na-atọ ụtọ na mmụta ọ malitere na be asụsụ Igbo mara eh. mma eh. edemede Igbo na-atọ na mmụta ị eh. nwa afọ Igbo sụwa asụsụ Igbo ị bụrụ nwa afọ Igbo sụpụ asụsụ Igbo ebe ọ bụla ị nọ sụwa asụsụ Igbo asụsụ Igbo na-atọ n'ọnụ na-atụ ụtọ n'ọnụ ma asụsụ Igbo obi na-adị m mma nsụwa asụsụ Igbo ọṅụ na-eju m afọ ịbụrụ nwa afọ Igbo nwewe obi ya aṅụrị ị nọ na Amerịka nwewe obi ya aṅụrị ị nọ na a nwewe obi ya aṅụrị Soon.